AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọgbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa na-ege ntị unu abịala n'ụbọchị nke taa ekele m unu na-anabata unu n'ihe omume anyị nke ụbọchị taa mara na ọ bụ na adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị onye ọma na-ege ntị n'ụbọchị taa anyị ga-agba onwe anyị ume site n'ịgụ na akwụkwọ joshua isi mbụ amaokwu nke iri atọ nke si otu a chetanụ okwu ahụ nke moses bụ ọrụ jehova nyere unu n'iwu si jehova bụ chineke unu na-eme ka unu zuru ike ọ ga-enyekwa unu ala nke a amen chineke ga-enye anyị ala nke a ala nke ga-adị anyị mma n'ahụ ala nke mụ na gị ga-enwe ezumike n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m na-ege ntị gbalịa kwere n'okwu nke chineke kwere na mmụọ nsọ ka obi anyị ghara ịlọ mmiri site na okwu ọbụla nke chineke na-enyewe anyị n'ime akwụkwọ nsọ ya ọ ga-emezi ya n'ime ndụ anyị n'ịga n'iru n'ụbọchị taa ka anyị wetara unu abụọma nke si n'olu ndị Seventh Day Adventist Church Choir East Conference abụọ ahụ aga m ewere obi m niile ihe niile m nwere ka m ga-eji too Jehova gee abụọ ma nata ngọzi dị n'ime ya aga m ewere Central Choir Seventh Day Adventist na nkunu nyere anyị n'ụbọchị taa ezi enyi m na-ege ntị ka ndị Seventh Day Adventist Choir Aba East nye anyị abụ nke ugbo abụọ abụ nga ewuli mmụọ anyị mee kpọbata anyị nso ruo ebe Kraịst nọ

ezi enyi m na-ege ntị sịrị m onye agbata obi gị na ọ ga-adịrị ya mma site na ama m na ọ bụ onye ezi omume unu emeela ndị Seventh Day Adventist Church Choir Aba East Conference na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya tupu gị gee oziọma nkịta onye ọma na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at com at com ma ọ bụ awrnigeria at gmail com kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363-7224 anyị na-ekene chineke anyị onye nyere anyị ndụ rue n'ụbọchị taa mee ka ọ dịrị anyị mfe ịbịa na ememe nke mgbasa okwu nke onye nwe anyị nke na-aga n'ikuku irute ọra mmadụ niile gbaa ụwa gburugburu ọ bụ n'ezie na ọtụtụ oge anyị na-enwe mkpọchi iru ma n'ebe chineke nọ anyị nwere olileanya nke zuru oke n'ihi nke a anyị na-akpọ mmadụ niile ka ha bịa were oche werekwa akwụkwọ nsọ n'ihi na ọtụtụ ihe nke anyị ga-ekwu taa dabere na akwụkwọ nsọ bụ okwu Chineke ka anyị nwee ike tụlee echiche anyị n'ihe Chineke kwuru maka ọdịmma anyị n'ime ụwa taa ya mere asị m ọra niile na-ege ntị site na mgbasa okwu a ka ịhụnanya nke chineke na mbinyere nke ndị mmụọ nsọ bụrụ nketa anyị niile site n'ugbu a ruo ebi ebi n'aha jizọs tutu anyị aga n'iru ọdịmma na anyị ga-achọ iru chineke site n'ekpere ka anyị kpee onye nwe anyị nara ekele n'ihi ohere ọzọ nke ị nyere anyị taa iguzo kwupụta okwu gị nye ọra niile ka ha nwee nke mata onye gị onwe gị bụ na ntọala nke gị onwe gị tụrụ nye mmadụ rue nsọpụta site na kraịst jizọs amen anyị na-aga n'iru ikwu n'isiokwu nke si confession kọnfeshọn nkwupụta mmehie ọ bụ otu ụzọ nke dịkarịsịrị mkpa nye mmadụ n'ime ụwa na ndụ mmadụ ịmata mgbe o meghere o jere ije na-abụ dịka ntụziaka nke jehova koso niile nke ndị agha si dị o ike si na ọnọdụ dị otu a tụgharịa echiche ya tụgharịa nzọụkwụ ya lekwasị kraịst bụ onye mmeri nke okwukwe anyị anyị na-ewere ihe ọgụgụ anyị na akwụkwọ abụọma isi iri ise na otu 51 dịka anyị maara otu ọgaranya nke ekwuru okwu ya n'ime akwụkwọ nsọ bụ eze david david hụtara na ya bụ onye meghere chineke site na akwamiko dị iche iche ọbụna n'igbu mmadụ david mere ka anyị mara na ya onwe ya ghọtara nzọghị ije nke o mere nke na-adịghị chineke ezimma onwe ike kpọọ onwe ya oku ikwupụta njehie ya nzoghi ụkwụ nke ọ zọhiri ka ya nwee ike nwee nsọpụta na olileanya nke zuru oke n'ebe chineke anyị nọ nke a bụ ekpere nke dị mkpa nye mmadụ ọbụla nke kwenyere na chineke bụ eze nke kachasị eze niile onye nyere kraịst ka ọnwa n'ihe anyị bụ nwa nke ọ mụrụ naanị ya taa anyị onwe anyị dịka ndị na-ekwu na anyị bụ otu ngalaba nke kraịst site na nkwenye na kraịst nwụrụ n'ihe anyị na anyị na-anara ya dịka onye nwe anyị na onye nzọpụta anyị o kwesịrị na anyị ga-egosi ọdịiche na mmehie dịka david gosiri onwe ya wee gaa n'iru ikwupụta ezughị oke niile mgbachapụ onwe onye site n'ime ije ya dịka mmadụ nke chineke kere eke ọ dị mkpa na anyị onwe anyị ga-aghọta nke ọma na ọ bụrụ na anyị ekwupụta mmeghe anyị site na ntụziaka nke nwanne anyị nwoke nyere anyị bụ onye kwere ekwe onye ghọtara uru nke dị na ikwupụta mmehie na mgbaghara ya ga-esite n'aka chineke anyị wee bịa anyị na-elekwasị anya na ihe ọgụgụ anyị na jọn nke mbụ na isi nke mbụ n'amaokwu nke iteghete ebe ọ sị ọ bụrụ na anyị enweghị ike kwupụta mmehie anyị na chineke anyị bara ụba na ebere na ọ ga-esikwa n'otu aka gbaghara anyị mmehie nke anyị meghere ya mere ọ dị mma na anyị ga-egosipụta ụzọ anọ nke dị mkpa nke anyị mụtara dịka david kwupụtara mmehie ya nke ga-enyere anyị aka n'ime ndụ a n'ime ụwa ịghọta ma ikwupụtakwa ọbụna rapụ ka ha rabu mmehie ndị a nke anyị mere site n'ekpere onye nwe anyị ga-anụ ọ ga-agbaghara anyị ihe mmụta ndị a ma bụ nkọwapụta ndị a nke mbụ bụ na david ghọtara na ya mehiere chineke na ya bụ onye na-ekwesịghị ka ọ kpọọ kraịst maọbụ chineke aha anyị na-agụ na akwụkwọ abụọma isi nke iri ise na otu amaokwu nke ịtọ na amaokwu nke ịnọ ihe ndị a anyị ga-agụta ebe a ga-enye aka nke ukwuu anyị ghọta ụzọ anyị si mehie nwee ike si na ụzọ njọ ndị a niile chigharịa ma nwee mgbaghara mmehie site na kraịst ma ọ bụ site na chineke anyị david ghọtara na mmehie ya na onye ya mehiere bụ naanị chineke n'ihi nke a na mmehie ndị a dị n'anya ya dị n'iru ya na nzọụkwụ ya n'ihe ọ bụla nke ọ na-eme na mmehie ndị ya ekweghị ya ka e bụrụ onye agụrụ dịka onye dị ọcha n'iru chineke n'ihi nke a o wee rịọ chineke ka o hichapụ mmehie ndị a ma mee ka ya bụrụ onye dị ọcha ntụziaka a ga-egosi anyị mwedata onwe onye n'ala nke david wedatara onwe ya anyị onwe anyị n'otu aka pụkwara iso ụzọ ahụ wedata onwe anyị n'ala ghọta mgbe anyị meghere onye kwesịrị ntụkwasị obi bụ Chineke anyị nwee ike si n'ụzọ njọ ndị a pụọ ọ bụghị ikwu na ihe dị otu a ma ọ bụ ihe dị nke a mere ka m si baa na mmehie David ekwughị ọnọdụ dị otu a kama o gosiri n'ezie na ya bụ onye mehirenụ ghọta ya ma rịọ arịrịọ onye nwe anyị gara n'iru gbaghara ya mmehie ndị dị otu a o mere ka e kwuru iri uju nke mmehie ga-ebute na ndụ ya bụrụ nke asachara asacha dịka akwụkwọ nsọ dịka ebe anyị ji aka na-ekwu na vas nke iri na asaa na nsacha nke chineke ga-eme ka ọkpụkpụ njọ niile nke dị n'ime arụ mmadụ nwee ike wepụta obi nke tipịara etipịa nke gwepịara egwepịa ịghọta na mmehie ekwesịghị ka ọ dị na arụ mmadụ n'ihi na mmehie bụ onye iro nke chineke onye nwe anyị na mmehie adịghị akparịkọta ọ bụ otu aka ka anyị onwe anyị ga-aghọta ọdịmkpa ka ọ dị na mgbe anyị jehiere na anyị ga-arịọ chineke anyị onye kwesịrị ntụkwasị obi ọ bụghị ịrịọ na mgberi mgbe ọnụ dịka ọtụtụ ndị mmadụ na-eme taa esi n'ụzọ njọ apụta ejesi ameghere m biko gbaghara m enwere ike nye ha ntaramahụhụ dịka mmadụ si chọọ mana nke a ewepụghị njọ dị otu a echi niile gaa n'iru mmehie ahụ nke o kwupụtara na ya mere agaghị esi n'ime pụọ ọ bụghị ọnọdụ dị otu a ka elere anya anyị ga-eji kwupụta mmehie anyị kama anyị ga-ekwupụta ya n'ezi obi na-eto onwe onye ahụ na-ịchọpụta n'ezie na mmehie pụrụ ikewapụ anyị ọbụna wetara anyị ọnwụ n'ime nke a anyị chọọ iri chineke onye nwe anyị ga-agbaghara anyị wee napụta anyị david rịọrọ chineke ka o kwere ihe nhicha nke nwere ike ịkpọ histop na mmiri nke dị ọcha sachaa ya na mmehie ya anyị niile taa dịka mmadụ na-ewere mmiri were ncha wee sụọ akwa anyị ịsụpịa ihe bụ atịtị na adịghị ọcha niile mgbe anyị yiri ya ọ dị ọcha nwee ndọta nye mmadụ n'isi isi dị ọma onye nwanyị sị ọ bụrụ na anyị n'ezi obi ekwupụta mmegharapịa na ị ga-eme ka anyị dị ọcha ọbụna dịka snow ịga n'iru onye nwe anyị gosiri david na ọ ga-anụta olu ọṅụ na aṅụrị nke kwesịrị ekwesị n'ihi na ntụpọ niile nke dị n'ime arụ ya abụwo nke ehichapụrụ ehichapụ n'ihi ya ọ ga-aga n'iru nwee ọṅụ david gakwara n'iru rịọ chineke ka ọ ghara ihichapụ iri ya n'ebe ya onwe ya nọ kama ka o hichapụ kahara bụ mmehie ya niile nke a ka anyị ga-eme site na nkwenye n'ebe onye nwe nọ na inwe ntụkwasị obi na ngwa ngwa anyị rịọrọ mgbaghara mmehie site na nkwupụta mmehie na onye nwe anyị ga-enweghachi anyị mee ka anyị dị ọcha mee ka anyị zuo oke mee ka anyị kwesị ntụkwasị obi ka anyị bụrụ ihe nlereanya nye ndị ọzọ igosi n'ezie na chineke na-agbaghara mmehie n'ihi nke a ọ bụ ihe anyị ga-eme site na amara nke chineke anyị agaghị eme n'ike nke onwe anyị dịka mmadụ mana ntụkwasị obi anyị mbụrụ na chineke anyị pụrụ ime nke a ngwa ngwa anyị gbakwujere onye nwaanyị na mwedata onwe onye n'ala ọ ga-eme ka mmehie anyị pụọ n'ime anyị mgbe anyị na-atụgharị uche n'okwu dị otu a na-etinye ya n'ọlụ dịka mmadụ arịọ m ka onye nwaanyị mee ka okwu a mịa mkpụrụ nke nzọpụta n'ime anyị n'aha aha jizọs bụ onye nwe anyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio kozizasi na-abịara unu Adventist World Radio kozizasi na-abịara unu ezi chineke na-ege ntị ị kwupụtawo mmehie gị n'ụbọchị taa mara na onye mmehie agaghị ahụ alaeze nke chineke ka anyị gbalịa na-ekwupụta mmehie anyị ka anyị wee chigharịa ma chigharịa nọ n'ime kraịst site na chineke ga-agba anyị ume ka anyị wee keta alaeze nke ya imela onye mgbasa ozi chukwuemeka ngozi aja n'oziọma nke nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka chineke na-agbago ume wee nye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi ezi enyi m gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com maọbụ arigiria at yahoo dot com chekụta na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363-7224, 0706 363-7224 ka anyị kelee ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa unu emeela ndị aba East Central Choir na abụọma nke unu nyere anyị nke na-ewuli mmụọ anyị ma onye mgbasa ozi ka chineke nọnyere gị ka ọ gọzie gị otu aka aka m jikwa na-ekele nwanne anyị nwoke james nwado ụbọchị onye na-enye aka na mpịkọta ozi ọma nke anyị na-anụ n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka chineke na-enye gị mmamizu na mahadum nke ịnọ na-agụ akwụkwọ amen ezi enyi m gere ntị n'ụbọchị taa ka udo chineke chia n'ime ndụ gị na ezinụlọ gị n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo